ndewo ndị igbo anyị ji eme ọnụ ndewo ndị a na-ekwu maka ha anyị na-asị unu daalụ anyị na-asị unu ndewo ana m asị unu daalụ n'ụbọchị nke taata ihe anyị ga-ekwu maka ya bụ mmemme ekeresimesi mmemme ekeresimesi bụ oge eji eme ncheta ọmụmụ ọmụmụ onye nwe anyị bụ jizọs kraịst ọ bụ mmemme a na-eme na mba ụwa dum na ndị kwere na jizọs na-eme ya na mba ụwa dum mana n'eziokwu eziokwu o nwere otu ihe ee ọmatụ ọbụla dị ndụ na-ekwesịghị ichefu echefu gbasara mmemme ekeresimesi e, ọ na-abụ a na-akwado mmemme ekeresimesi a na-eme ya dịka ọ dịka a ga-asị na ọ dịka gasị na nwere ihe ọzọ a na-eme ọtụtụ ndị mmadụ na-echefukwa na eziokwu eziokwu ọ bụ mmemme maka onye nwe anyị ka a na-eme a na-ekwe ya ka asị na nwere ihe ọzọ a na-akwadozi ka eme chefuzie ọtụtụ ndị ihe dịcha mkpa ekwesịrị ka etinye ọnụ ma tinye aka na ya n'oge mmemme ekeresimesi a ọ bụ otu ihe ahụ ka m chọrọ ka m gwa gị ugbu a na ị kwesịrị ichefu ị kwesịrị ka ị na-ana ebe ọbụla ị nana ma ebe ọbụla ị nọ ka ị buru ihe n'obi n'eziokwu eziokwu na ị ga-emerịrị otu ihe a m chọrọ ịgwa gị otu ihe m chọrọ ịgwa gị ugbu a bụ ọ nweghị ihe mmadụ ga-agwa gị maka na abụrọ nke gị nwagwara gwara onwe gị ya na-ekwu bụ na ị ga-eje ebe ọbụla ị nọ ị ga-agba mbọ ka ị kpatụ ndị mmadụ obi ụtọ ị ga-agba mbọ ka ịlute ndị ndị ndị ụwa na-atụ n'ọnụ ị ga-agba mbọ ka hụta ndị niile ịkatụ mma ndị niile nwere ka ọra ha ndị n'ibu ndị ndị a na-asị eyi ya nekwa ndị a nekwa ndị dị otu nekwa ndị dị otu ndị a na-emetara ebere ndị nihi a mụrụ na-enwerọ nne na-enwerọ nna ndị alụ na-aya n'ụlọ ọgwụ ịnata ebe ọbụla ị nọ ka ị galuo ka ịsịfa fa ndo ọ bụ na nwere ife igote ị ga-enye ha nsogbu a nọrọ igotekwanụ ebe a ka ọ ka mma ọ nwekwa ebe ọzọ ha na-enye anya na-abịa n'aka gụnwa ha na-ekpebe na-asị chineke biko gozielu ha ndị ga-abata ụlọ ekeresimesi ka ha wee si n'aka ha nweta ife ha ga-eri gụwa na-egekwanụ ntụ ugbu a ichefukwana na ọ dị mkpa ọ dị mkpa nnukwu na ịkwesịrị ịga mmadụ one na one ebe one na one gaa ndị ụwa na-atụ n'ọnụ sifa n'unu nke a wee na-aṅụ mmiri wee nụ nke a ka unu rie na wee na-erie metụfu obi ụtọ ka ha na-ekpere gị ekpere ọ dị ọkwa n'izu n'isi ebe ọbụla isi gbalụ ụgbọelu gbalụ ụgbọala wee nataba wee gaba ebe ọbụla ị nọ ugbu a wee nye gị m ntị ma ọ bụ na ị natarọ mana ndị nke gị natara ma ọ na ebe ọbụla ị nọ ọ dịrọ mfecha ọ bụ chukwu mere o jide otu a nye ka m ji na-agwa gị taa ka ị kpọọ ọnya mkpa ka ịkụnie ka ị gakwuru ịgafu ndị n'ụwa na-atụ n'ọnụ ịgafu fa ka ịsị fa imefu obi ụtọ n'oge ekeresimesi a ka ha wee soro okwu unu wee ṅụrịa mgbe ị na-erigwo na-atagwo n'ụlọ nke gị ma ndị a na-eti mkpu akwa agụụ na-agụ ha ha na-asị hei chineke olee ebe olee ihe mere m ji n'ọnụ ụdị ọnọdụ dị otu a olee ihe mere ha na-ata ikikere eze gaa gwafa n'ụwa agwụbe luwe nso ebe a ka esi fa n'eziokwu eziokwu ụwa olileanya ka dị otu ọbụna isi chọọ ịgwa ha ọ bụ oziọma ka ị chọọ izi ha ọ bụ ekpere ka ị ga-ekpere ha ọ bụ na ọ nwere ihe ị nwere chineke ji wee gozie gị ti gị n'akpa iwe ịpụọ inye ha sịfa nna nne wee nụ nke a wee na-azụ ọnwụ unu wee nụ nke a wee na-eri nri wee nụ nke a na-aṅụ mmiri ọ na-enyekwa ha agbamume ọ na-enye ha agbamume tụlegodu ndị a amụrụ na-enwero nne na-enwero nna ọ bụ gụọ nne ha ọ bụ gụọ nna ha mana ị marọ oge ọbụla anyị na-aga n'ụlọ ụka na-asị chineke eziokwu eziokwu gọzie anyị gọzie anyị gọzie ihe nweta anyị gọzie aka ọlụ anyị mana ndị anyị nwekwara n'aka anyị ke ndị anyị ji ya agọzi ọ kakwanụ mma ma ọ bụ na ị were one one na one chineke nyere gị wee gọzitụ mmadụ one na one ka a sịtụgodu na ofu onye ma ọ bụ mmadụ abụọ ma ọ bụ atọ na ekpere gị ezigbo ekpere na-asị gị nwa nwanne m ma onye nke m ihe anyị mere m chukwu mekwara gị nke karịa otu a dịka ị nọ ụlọ ebe ọbụla ị nọ eme mmemme ekeresimesi gị ka ị kpọọ ọnya ihe ị ga-eme ka ị kpọọ ọnya mkpa ka ị kpọọ ọnya ihe ị kwesịrị ime ka ị mebe ya ozugbo ozugbo mana ọ bụ ihe a na-eme eme ka ọ bụ ee ka ndị a wee fụkwa n'ebe ha si wee na-eritekwa n'ihe n'aka anyị nwa n'aka nwa nọkwa n'ebe a ịpụta ichi ọzọ ọ dịkwa mma ichi ọzọ asọkwa m gị echi na echichi ọbụla ị ichi chikwa mana biko ka ichetagodu na onwere ndị nọkwa n'akụkụ a na-asị ndo oge ọbụla ka ị gbatara fa ọsịsọ enyemaka gụnwa bụ chi nke ha fụrụ anya ọgwụkọra m n'ọnụ daaruwe nne dịka ị ga-eme otu a amaghị m gị mana ị na-afụ m mana ama m na dịka ị na-anụ okwu a wee na-eme na chukwu nnukwu chineke ga-agọzi gị n'aha Jizọs aha m bụkwa Chidi Ikenna Amobi chebiri anyị n'oge ọzọ daalụ nne ndewo